akwọ n'ose na ahịa ebego apụ igbo kọcha ebe n'ose na ahịa ebego apụ onye igbo kọcha ebe n'ose na ahịa ebego apụ igbo kọcha Apụ igbo kọcha Apụ Peter Obi ka ọchịgodi hapụ okwute ndị igbo ka ọchị ya hapụ obi ndị igbo ka ọchị ya hapụ obi yutu ka ọchị ya Apụ Peter Obi ka ọ chịgodi ekwewo Naijiria ka ekwenye na-ekwewo Naijiria nye ekwenye ekwewo Naijiria ka ekwenye ebe onye ose na ahịa ebego hapụ Igbo ka ọchịa ebe onye ose na ahịa ebego hapụ Igbo ka ọchịa ebe onye ose na ahịa ebego hapụ Igbo ka ọchịa ọ bụ onye ka unu na-agwade ọ bụ anyị ka unu na-akọlụ ka ọ bụ mmụọ ka unu na-agwa ebe unu si n'ahịa ebeko silapụ onye Igbo ka ọ chịa apụ okwute ndị Igbo ka ọ chịa apụ Peter Obi ka ọ chịgodi apụ obi ndị Igbo ka ọ chịa abụ obi ya utu ka ọchị ya ekwewo naijiria anyị ekwenye kwọ naijiria si n'ahịa ebigo abụsalam si n'ahịa ebigo babangida si n'ahịa ebigo abacha si n'ahịa ebigo abụsalam si n'ahịa ebigo yaraduwa si n'ahịa ebigo Obasanjo wee sị na ya ebego Jonathan sị na ya ebego Buhari sị na ya ebegozia silapụ onye Igbo ka ọchị ya lapụ Peter Obi ka ọchịgodi lapụ okwute ndị Igbo ka ọchị ya hapụ obi ya utu ka ọchị ya ekwewa Naijiria ka ekweta. Naijiria anyị ekwewo Naijiria ka nkwete ekwewo Naijiria ka ikwenye ebe n'ose na ahịa ebego hapụ Igbo kọchịa ebe n'ose na ahịa ebego hapụ Igbo kọchịa ebe na ahịa ebego hapụ Igbo kọchịa ebe na ahịa ebego hapụ Igbo kọchịa ebe na ahịa ebego hapụ Igbo kọchịa egwu akwa enwe njọ maka na onye jụ n'ụtụtụ olu na mgbede okpete His Excellency Sir Chukwuma Soludo Executive Governor Anambra State Azubike na-ekene Chief Patrick Ugoma Alahaji Suleiman, ekene Bari onye ọcha ojọghị ma onye Igbo ka ọ chịgodi lapụ Peter Obi ka ọ ya hapụ okwute ndị Igbo ka ọ ya hapụ obi ya utu ka ọ chị ya Ekwewa Naijiria ka ikwenye Ekwewa Naijiria ka ikwenye Ekwewa Naijiria ka ikwenye ebe onye o si na ahịa ebego hapụ igbo kọcha ebe onye osi na ahịa ebego hapụ onye igbo kọcha ebe onye osi na ahịa ebego hapụ igbo kọcha ebe onye osi na ahịa ebego hapụ igbo kọcha ebe onye osi na ahịa ebego hapụ igbo kọcha ebe onye osi na ahịa ebego hapụ igbo kọcha ebe onye osi na ahịa ebego onye Igbo ka ọ chịgode si onye Igbo ka ọ chịa lapụ Peter Obi ka ọ chịa hapụ okwute ndị Igbo ka ọ chịa ekwewa Naijiria ka nkweta etiewo Naijiria ka ikwenye ekwewa Naijiria ka nkweta gọwanụ nwa si n'ahịa ebekọ abacha si na ya ebego abụsalam si na ya ebego Obasanjo wee si na ya ebego Yar'Adua si na ya ebego Jonathan si na ya ebego Buhari si na ya ebego ọba anyị ka unu na-akọlụ ọ bụ unu na-agwa Ebe onye ose n'ahịa ebigozi ya silapụ onye igbo ka ọchị ya lapụ Peter Obi ka ọchịgodi hapụ okwute ndị igbo ka ọchị ya ekwewa naijiria ka m ekwewa naijiria ka nkwanye. ekwewa naijiria ka nkwanye ebe onye ose n'ahịa ebego hapụ igbo ka ọchị ya ebe onye ose na-aya n'ahịa ebego Happy Igbo kọchịa. Ebe ọ ahịa ebego. Happy Igbo kọchịa. Ebe